awr adventist world radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwanyị, onye na-asụ asụsụ Igbo unu abịala ee ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwaanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya na-achị n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma nke a nwanne m ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkata ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa chineke ndị na-ege ntị n'ihe mmụta nke arụ ike nke ụbọchị taa udo dịrị unu isiokwu anyị n'ụbọchị taa bụ nrịa nrịa nke nkwonkwo ma ọ ga-abụ ihe a na-akpọ arthritis mgbe nkwonkwo na-eti ei ga-amara na ọ dị ihe mere ya nụ ọ dị otu nwaanyị akọrọ anyị akụkọ ya nwaanyị a anọọla iri afọ asaa na-aga ụlọ ọgwụ kwa mgbe kwa mgbe n'ihi ọrịa nke mkpọfuru nke a na-akpọ nimonia ike agwụla nwaanyị a na-ego ụlọ ọgwụ mgbe niile ya bịa nọ n'ime onwe ya ya ekpebie na ya ga-aga mụọ otu a na echi agba ọsọ maraton mgbe nwaanyị a dịrị iri afọ asatọ na ise ọ gaala ọtụtụ mgbe gaa gbaa ọsọ maraton a mgbe o ruru iri afọ asatọ na iteghete ọ gbaala ọsọ maraton a karịa ugboro atọ ihe ọ gwara ndị na-enye mkpesa bụ na n'afọ ya n'afọ ole a ya dị ya tete n'ụra na ọ dịghị nga ọbụla na-egbu ya mgbu na ya na-enwe obi ụtọ n'ihi ya n'ọsọ a nwaanyị a na-agba o werele ya gwọọ onwe ya ọ dịkwa nga na-egbu ya mgbu ya kwụsị ịga ụlọ ọgwụ ịgwa anyị na mmeghachi ahụ bụ ihe bara uru nye arụ anyị ọrịa nkwonkwo bụ ihe ejiri mara ọrịa niile anyị na-enwe na nkwonkwo e nwere ọtụtụ aha ndị e nyere ndị na-elekọta arụ ike na-enye kama ọrịa nkwonkwo bụ ihe gbasara ihe ọbụla bụ ọrịa nọ na nkwonkwo nke mmadụ gịnị bụ nkwonkwo anyị niile mara ya as joint ọhịa a na-akpọ ya n'olu bekee nkwonkwo bụ ihe chineke jiri jikọta ọkpụkpụ na ọkpụkpụ ọbịa bụ ihe chineke jiri mee ka anyị nwee ike na-aga ije nwee ike na-asụ aka anyị gbatị aka anyị mee ihe ndị anyị nwere ike ime dịka mmadụ gaa ije rụọ ọrụ mgbe nkwonkwo bịara bịa nwewa nsogbu gaa mara na akwara ndị jikọtara ya nọ na ihe ndị na-eme ka o nwee ike na-agagharị agagharị atawala mmiri ihe ndị dị ka ọbara na mmiri na ihe ndị na-enye ya arụ ike agakwaghị enwe ike inweta ihe ndị a dịka o kwesịrị olee otu anyị ga-eji mara na nkwonkwo abụrụla ihe nwere nsogbu ọ bụ mgbe ị na-aga ije ma ọ na ị na-ebili ọtọ ma ọ na iguzoro ọtọ nkwonkwo etie au ị ga-ama na ọ dị ihe mere ya mgbe ahụ o gbuole gị mgbu ọ na-ebido n'igbu mgbu nwayọọ nwayọọ mgbe ụfọdụ ile anya n'akụkụ ebe ahụ ya dị ka ihe na-ekwu ihe mgbe ụfọdụkwa ibilie n'ụtụtụ ya adịghị ike ibilite ga-enwe ụfọdụ ihe mgbu n'akụkụ ya ịga ije nwere ike ratụ gị ahụ kama mgbe ị bịara bịa gagharịa akwara bịa gbatịa gaa bịa nweta ọbara otu kwesịrị ịnọ ya agagharịa na nkwonkwo ebe ahụ ihe mgbu ahụ abịa bilata mgbe ụfọdụ ị gakwa amata na ebe ahụ na-egbu gị mgbu ọtụtụ dị bụ ihe bụ ndị ọrịa a na-enwe na nkwonkwo otu bụ ihe ndị na-elekọta ike na-akpọ osteoarthritis osteoarthritis bụ mgbe ọbara na-anakwa agarucha ebe ọ kwesịrị ịgaru na nga nkwonkwo nọ dịka ọ na-eme na mkpụrụ obi mgbe akwara na-ebu ọbara na-aga n'obi kwụsịrị ịga ma ọ ga-abịa ike gwụrụ ya ọbara ndị o kwesịrị iburu n'ebe mkpụrụ obi dị ọ gakwa iburu ya otu ahụ ka ọ na-adị nye nkwonkwo mgbe ọbara ndị kwesịrị ịgarị nga ọ nọ na-anaghị agarukwa mgbe ahụ nkwonkwo ga-ebido nwewe ihe mmekpa ahụ ọ ga-ebido rawa gị ahụ nkwonkwo ebe ahụ ndị na-eburi ahụ mmadụ dị tutu gaa mara ị akwa na-ebido ọtọ guzoro otu kwesịrị gị ịgatụ ya egbuwe gị mgbu n'ihi na nkwonkwo ndị a n'otu n'otu ike agwụwala ha o nwere ike ya bụrụ nke ikpere o nwere ike ya bụrụ nke ukwu o nwere ike ya bụrụ nke aka ọtụtụ ha n'otu n'otu otu ahụ ka ọ na-abịa n'ihi ya anyị kwesịrị ịmara ihe ndị anyị kwesịrị ime ijiri mee ka nkwonkwo ndị a bụrụ ndị ga-anọ dịrị ike nwee ume rụọ ọrụ kwesịrị ya ịrụ ọtụtụ ndị mmadụ na-ekwu ihe gbasara azụ mgbu n'ihi na nkwonkwo ndị nọ n'azụ ike agwụwala ha ụfọdụ bụ ndị nwere ahụ mgbu a n'ihi oke ọrụ ụfọdụ bụ ndị na emega ahụ otu kwesịrị ịnụ ụfọdụ bụkwa ndị o mere na mberede n'ihi ihe mmerụ ahụ ma ọ ga-abụ ihe ndị ọzọ n'ihi ya ka anyị mara na ọ ga-adịrị anyị mkpa dịrị anyị oke mkpa imegharị ahụ ma ọ bụ mee ka ahụ anyị bụrụ ihe na-agagharị agagharị dịka nwaanyị ahụ jiri mee ka ịgagharị e ụlọ ọgwụ mgbe niile kwụsị n'ebe a ka anyị ga-akwụsị n'ụbọchị taa udo dịrị unu enyi ọma m na-ege ntị a na-ekwu okwu ọrịa nkwonkwo ya na-ada na ntị nụka ma ọ bụ ihe na-eme ndị okenye ka m gwakwa gị ụmụaka agbọọ ndị ntorobịa na-arịakwa ọrịa nkwonkwo a site ihe anyị na-eri n'ọnụ nri na-abụghị mkpụrụ osisi na-abụghị akwụkwọ nri anyị na-eri chọm chọm chọm na-aba anyị n'ọnụ na-eme ka ahụ anyị na ọkpụkpụ nọ n'ime ahụ anyị ike na-agwụ ya ngwa ngwa biko onye ọma na-ege ntị arịrịọ ka m na-arịọ gị chegharịa ma nwee nchigharị ka m kwuo ya ọzọ chegharịa ma nwee nchigharị n'ime ndụ gị n'ihe nke ị ga na-eriba n'ime ọnụ chineke ekewo gị na oyiyi ya chineke emewo ihe rịba ama n'ime ndụ gị rie ihe dị mma ka ị wee mee ka obi chineke dị mma ebe nọ rie ezigbo nri ị na-eri mkpụrụ osisi na akwụkwọ nri kwere na chineke ị ga-ahụ si na ọrịa nkwonkwo a na-akọ ọka ya agaghị abịa ebe ị nọ maọbụ ebe ụmụ gị dị mee ihe dị mma ka chineke dozie okwu ya n'ime ndụ anyị nwanne anyị nwaanyị nwa amara ji ọnụ imeela ọma nke taa na-echekwutara anyị ngọzi na ihe ọma nke chineke mere n'ike mmadụ dị ka m otu chineke ji were aka ọma ya gbuo mmadụ kee m tinye nkwonkwo a n'ime ahụ anyị ka o wee mee anyị guzoro anyị guzosi ike onye ọma na-ege ntị onye nwere eo o sula m lazụ el ọ bịalala ikpere eo ọ bịalala nke a abụghị ezi ndụ ị na-eti echi na-eti taa mee ihe dị mma chegharịa ma chigharịa n'ihe ị na-eri gị hụ na ọrịa nkwonkwo a dị n'ime ndụ gị ga-ahapụ gị onye ọkachamara na ahụike anyị kpọtara n'ebe anyị taa anyị na-ekele gị na-asị imeela o imeela nye anyị oziọma nke taa ka chineke dozie okwu ya n'ime ndụ gị ma na ezinụlọ gị amen ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị rutena anyị nso na adreesị ndị a adventist world radio adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria email adreesị anyị bụ awrnigeria at yahoo dot com awrnigiria at ọ bụ maọbụ awrnigiria at gmail oge a ka anyị ga-ejiwe nụọ abụ dị iche oluọma nke ndị insa abụ nke ha kpọrọ ozi nke dị ụtọ ma nabatakwa onye mgbasa ozi onye anyị na ya ga-atụgharị uche ma nyochaa akwụkwọ nsọ n'ụbọchị taa

enyi m ndị Chineke hụrụ n'anya Igbo ndị Chineke gọziri ana m ekele onye nwaanyị na-ekelekwa unu maka igekwa ntị ọzọ nke taa dị ka m jiri kọwaa n'izu a na anyị ga na-anụ isi ihe agaji na-anụ bụ olee ebe Chineke nọ ọ bụ isi ihe okwu anyị gaji nụ taa n'izu a olee ebe Chineke nọ mana ọsịsa ya nke ngaji nụ taa bụ Chineke nọ n'eluigwe na-elekọta anya nsogbu ndị ahụ dị mkpa nọ n'ime ndụ anyị ọ nọ n'eluigwe na-elekọta anya maka nsogbu ndị ahụ dị mkpa n'ime ndụ anyị tupu anyị agawa n'iru biko hụdeta isi ka anyị nara ike n'aka Chineke onye nwe anyị onye kere ihe niile ekele dịrị gị n'ihi na ihe banyere anyị na-emetụ gị n'obi ị na-achọ ka anyị mata na gị onwe gị bụ Chineke ma biko mee ka anyị matazi ya na anyị na-elekọta anya nsogbu anyị niile kwe ka anyị gbere onwe anyị nyefee gị n'aka mere anyị otu a ka ọ dịrị anyị otu a mere anyị karịa ka anyị rịọrọ n'aha jizọs kraịst onye nwụrụ ka pụta anyị amen chineke anyị nọ n'eluigwe na-elekọta anyị anya maka nsogbu ndị dị mkpa n'ime ndụ anyị nsogbu ndị ahụ dị mkpa bụ ndị ahụ chineke onwe ya mara na ọ dị anyị mkpa ọ bụghị ndị dị anyị mkpa ka ọ na-agbaso kama ọ bụ otu o jiri dị ya ma onye mkpa n'anya n'ebe anyị ga-ewere ihe ọgụgụ anyị ka anyị lee n'ime akwụkwọ Aịzaya isi iri anọ na atọ ahịrị nke mbụ gaakwa n'akwụkwọ ọpụpụ isi iri na atọ ahịrị nke iri na asaa jidesie akwụkwọ akwụkwọ abụọ a ike ma ana m arịọ ka anyị gaa n'akwụkwọ Aịzaya tupu anyị agawa nke ọzọ Aịzaya isi iri anọ na atọ arịrị nke mbụ ebe ahụ sị unu atụla ụjọ n'ihi na mụ onwe m gbapụtara gị ọbụna mgbe na-agabiga oke osimiri ha agaghị enye gị nsogbu ọbụna mgbe na-agabiga oke mmiri ukwu ha ha agaghị eburu anyị lee anya okwu mbụ batara ebe ahụ sị unu atụla ụjọ agbapụtawo m unu nke a bụ ezigbo nkwadebe dị ukwuu n'ebe Chineke nọ lee anya ndị enyi m ọ bụ Ekwesụ na ebia etinye anyị obi abụọ n'ime obi na-etinye anyị ụjọ n'ime obi na-eme ka ụjọ na-atụ anyị mgbe ụfọdụ ya ọbịa mee anyị anyị ebido jụọ ajụjụ ma sị olee ebe Chineke nọ mgbe Ekwesụ ekwensu bịa tinye gị ụjọ n'obi Ekwesụ agbakọta Chineke sị ya nụ ndị ahụ isi e na ha tụkwasịghị obi ụjọ abịala ha ma lee nkwa Chineke nyere gị n'ebe a sị ọbụna mgbe ị na-agabiga oke osimiri na ya ga-anọnyere gị n'agbanyeghị oke mmiri ukwu ahụ ha n'agbanyeghị ma ọ bụkwanụ osimiri ukwu ma ọ bụ osimiri nta nkwa nke o kwere anyị bụ na ya ga-anọnyere anyị mgbe ụfọ anyị lee anya nsogbu nke ụwa a na-anọchite anya dịka osimiri ọ nọchitere anya dịka osimiri dịka mgbe anyị hụrụ osimiri ọ na-ara ahụ gaa hụta ihe a na-eji ekewe osimiri mmadụ agafe ma kraịst anyị mere nke ahụ n'ime akwụkwọ nsọ mgbe ụfọdụ bịa hụ osimiri obi na-ada mba ọ bụ otu ọ dị ụfọdụ ndị mmadụ ha bịa hụ nsogbu ha echefue Chineke ụfọdụ na-ahụ nsogbu tupu ha echeta Chineke n'ihi na ụfọdụ bịa hụ nsogbu cheta Chineke nsogbu a bịa dịka ugwu nọchitere anya ha ịhụ Chineke n'azụ nsogbu ahụ nke a bụ nsogbu dị ukwuu n'ebe anyị nọ taa nsogbu nke anyị nwere taa bụ ịmụta otu anyị iji dabere ebe Chineke nọ dịka anyị matara sị ọbụna mgbe ụmụaka a mụrụ n'ụlọ bịara bịa nwekute nsogbu echiche mbụ ha na-agbalaga ebe nne na nna ha nọ ha nwere ntụkwasị obi ebe nne na nna ha nọ sị nne na nna ha pụrụ igbo nsogbu ahụ na abụrụ na nsogbu abịakwute nne na nna ha na nne na nna ha ka nsogbu ahụ ma otu a ọ bụghị otu ọ dịrị ọtụtụ anyị taa ọ bụrụ na anyị enwee nsogbu ụfọdụ anyị tupu anyị echeta Chineke ọ bụ mgbe nsogbu ahụ na agabigachala otu a kwesịrị ịghọtakwa n'ebe Chineke nọ ọbụna mgbe anyị makụrụ nsogbu onye mgbe anyị kwesịrị ilekwuru anya bụ onye Chineke ị nwere ikike nke onwe gị gaa na-eme ya ọ bụ aghọm dị ukwuu n'ihi na Kraịst ya onwe ya sị ewezuga ya na mmadụ apụghị imeta ihe ọ bụla dịka anyị ga-ịhụ ya n'akwụkwọ Jọn ka anyị laa n'agba ochie ndị enyi m dịka anyị ghọtara si mgbe Chineke du ụmụ Izrel pụta na oke osimiri uhie ha wee lepụ anya hụ osimiri n'iru ha ha lele anya n'azụ ha hụ ndị amị Fero na-abịata n'azụ ha ha lee anya n'akụkụ abụọ abụọ ha ha wee hụ ugwu n'aka nri hụ ugwu n'aka ekpe ndị enyi m ya yi ka olileanya ụmụ a agwụla ya yi ma Chineke dupụtara ha n'ụzọ sọnyụ ọkụ ma ọ na-egwere okwukwe siri ike ime ka mmadụ mata na Chineke nọ n'etiti nsogbu a ma ụmụ abịa chefuo otu Chineke jiri napụta ha aka Fero ihe ịrịba ama niile Chineke mere n'etiti ụmụ Ijipt ndị a chefuruchara ya ha wee chefuo otu o jiri napụta ha n'aka nsogbu niile ụfọdụ wee bịa tụgharịwa echiche laghachi azụ ebe ha si na-apụta ma wee bịa lee nsogbu a dịka ọ bụ were onwe pụrụ igbe ya wee chefue na Chineke nọ wee chefue na ha naanị ihe ha chọrọ ihe ha kwesịrị inye naanị bụ ntụkwasị obi n'ezie ngabiga ụmụ Izrel na osimiri a bụ ihe dị mkpa n'ime okpukperechi nke onye ọbụla ngabiga ha gabigara osimiri uhie a ọ dị mkpa nke ukwuu n'ebe okpukperechi anyị ọbụla n'ebe okwukwe anyị dị ọbụna ebe ụmụ Izrel nọkwa ọ dị mkpa nke ukwuu n'ezie ọ dịkarị mkpa ma bụ masị ọ bụkwa otu ọ dịkwa ọtụtụ n'ime anyị taa sị anyị nọkwa n'otu aka ahụ nsogbu gị nọ n'ihu ma cheta na Chineke nọ nsogbu ahụ nọ n'ihu gị Chineke ọ bụ mgbe anyị bịara bịa hụ onwe anyị n'etiti ụmụ Izrel dịka ụmụ Izrel hụrụ onwe ha ọ bụ ihe ndị a na-ebutasị ajụjụ nke na-asị olee ebe Chineke nọ Chineke ji ntakịrị ihe ndị a na-ele okwukwe gị ma ị nwere ntụkwasị obi zuru oke ka ọ bụ ichefuola otu o ji na-edugu nsogbu gị ọ karịrị Chineke mata na Kraịst anyị bụ onye ahụ mere ka isi n'ime afọ na gị pụta ọ bụkwa ya bụ onye ahụ na-edukwa gị kwa ụbọchị n'agbanyekwaghị nsogbu niile ịgabigala, gabigala ọ bụkwa ya na-edugu ọ bụghị nsogbu nke nọghị n'ihu mgbe ahụ ga-eme gị ga-ajụ ajụjụ sị olee ebe Chineke nọ ilezi anya ọ dịghị nsogbu mmadụ na-agabiga n'ụwa taa agabigabeghị mbụ ekwela ka nsogbu gị mee ka okwukwe gị daa mba emela ka nsogbu gị mee ka ichefue Chineke n'ihi na ọ bụrụ na nsogbu gị mee ka ichefue Chineke gị gị ime ya na onwe gị mata na nsogbu dị nke a bụ nsogbu kakwa na nsogbu onwe ya ma mata na mgbe ọbụla ị nọ na mmekpa ahụ naanị ihe ị ga iji merie mmekpa ahụ ahụ bụ ikpere gị n'ala kasara ya onye bi n'eluigwe mgbe ị na-eme nke a ọ ga-eme ka Chineke mata na gị onwe gị tụkwasịrị ya obi mgbe Chineke na-ahụ na anyị na-atụkwasị ya obi ọ na-eme ya ome karịa nke o mere na mbụ ka anyị gwere akụkọ ụmụaka mata mgbe ụmụaka nwere hụrụ ihe karịrị ha ha ga-agbalaga ebe nne ha ma ọ bụ nna ha nọ otu aka ka anyị ahụla na nsogbu nke a dị ka anyị cheta Chineke anyị ejila onwe anyị gawa mgbe anyị gwere onwe anyị gawa anyị na-aga itinye onwe anyị n'aka mmekpa ahụ ụka ibe ya n'ezie ndị enyi m uru etu isi ala ka anyị nara ike n'aba Chineke nọ onye nwe anyị ekele dịrị gị n'ihi ị na-elekọta anyị ị na-eme ka anyị mata na gị onwe gị bụ onye anyị ga-agbakwutere mgbe anyị nọ na nsogbu onye nwe anyị anyị ahụla na gị onwe gị nọ n'eluigwe na-enye aka eme ka nsogbu anyị gwụsịa zie anyị ka anyị si atụkwasị gị obi mgbe ọbụla anyị nọ na nsogbu onye nwe mgbe ị na-emere anyị nke a anyị ga-ekele gị n'ụzọ pụrụ iche ka ọ dịrị anyị otu onye nwe anyị n'aha Jizọs Kraịst amen Amen. igbo ibe m kwere na chineke kwere na mmụọ nsọ na chineke nọ n'eluigwe na-elekọta anyị anyị ekelela nwanne anyị nwoke onye ụkọchukwu godwin oden ka udo chineke chia n'ime ezinụlọ gị ka chineke gọzie gị ka chineke leta gị ka chineke mee ka amara ya bara gị ụba anyị ekelekwala ndị gụrụ anyị abụ ọvọmama asaa unu emeela o ka chineke dozie olu unu gọziekwa unu na ihe niile nke unu na-eme n'ime ụwa nke a ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụrụ na ị nwere ntụziaka nke chọrọ inye anyị nwanne m nwoke rutena anyị nso nwanne m nwaanyị na adreesị ndị a adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria adventist world radio pmb 21244 ikeja lagos nigeria maọbụkwanụ gị kọrọ anyị n'ekwentị na nọmba nka 070 6363 637224 070 email adreesị anyị bụ awrnigeria atyaho yahoo dot com awrnigeria at yahoo dot com maọbụka ile anyị n'ihe onyonyo gị tinye awrnigeria asụsụ Igbo awrnigeria asụsụ Igbo ndewonu chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbanwe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo